abụwe olitafụla dị n'anya n'elu ụwa onye ime kwuo m ihe ata ndị Igbo na anyị nwere mfe ịbụrụ onye Igbo webe aṅụlị ndị fọmba mere gị eme onye abụrụ onye Igbo n'ebe. obodo tileti n'ụwa obodo niile nọ n'ụwa na ndị nọ n'ime ya obodo n'ụwa iruo n'eshi ya dị ga-afụrụ n'oge Igbo iruo na Yuropu na ndị Igbo na-abịa igbo nọ South America na bụ ndị igbo n'ebe afọ na Scandinavia na bụ ndị igbo juru bịa ịgbarụrụ nwa anụ na ụwa ya onye nwere alụ anyị bụ enyi na ha bụ enyi na nna ya ọja etigonu ka na ndị Igbo nwere enwe na ndị a ha tụwe mgbarụta ntị gị igbo agbachisigo nsụwa mbụ niile nwere n'ego ọbalụlụ kọmpini kwulu kọmpini na Lagos steeti na Lagos mara mma na ọ bụ ndị igbo mere eme ịlụzienụ n'ugwu awụsa na ndị igbo mere ịbụ. ọkụ igbo lulu na desat niile nọ n'ugwu awụsa Bukalo development yo webuje na be ndị awụsa n'ugwu awụsa malụ ndị igbo mere eme na-eme Naijiria nwere indipendensi taa n'ọbụzi ike mere ya n'ọbụzi ike ya ya bụ nwa amadi ya n'ọbụ onye ọnịcha do Nnamdi Azikiwe ịchọma nne gụrụ akwụkwọ na ndị Igbo nwere enwe ndị Ghana sụọ Igbo ebelebe wee gbuo ogowanụ tuo ọ bụ gịnị ka nwoke a na-asụzi ife enwe ekwuzibe ekwuri na buri ọnata Naijiria ma ọzọ nne bụ nwa amadi amali ife asụrụ n'oyibo ebelebe gburu e. anyị nwere ọdị banki se, ofe ọkaliba pụta na mmepe ọ ụmụ mmadụ ọ bụrụ ya wee gbaa wee bụchalụ mmadụ ọhịa wee anya onye anya onye prọfesọ chukwu machas soludo iseselesi ebugọgọnọ onyoma n'iso n'ife ọdịnaya bụ banki sentọ weluchitetịanya banki ụmụ mmadụ ahụ ya nọ na mana asụ na ndị Igbo nwere enwe na-abanye na sale agbanị ife a na-eme Igbo mmadụ na Naịjirịa. ndị Igbo ka na-asọvaivuo n'elu ụwa ịbịa n'ilo si Lagos steeti bata South East checking point yo o ruru 200 ọ bụghị gịnị eh? abịa ndị Igbo ka na-achụwe eh? na asọvaivu ole n'ụwa irute na kliari na fọwọdị ebule gọva etinyesia n'ime niile maka ndị igbo mana na anyị gba abụọ

enwe ịma na onye igbo bata n'obodo ọfịfọ ma ọ wee nwanne ya igbo na-emepe obodo anyị so n'ibe a na-eme ọya rụcha ntị ọfụma aka ọlụ gị ofufe igbo kwuru onwe ba n'anya mana ọlụ na-ego ọ nsogbu ha ndị Igbo na-enwezi nsogbu ya ife na-egbu ntemu ya ife na-enwebe iwe enwe ngịga na-ese okwu n'ala Igbo ịbụrụ ya ọ bụrụ na enwe ịfụnanya ibe ga-adị mma n'ụwa ụfọdụ ndị Igbo ga-abụfafe ebe nwanne be a ga-esila tapio ya wee tichie obido wee mama ya mma ịfụrụ na onye awụsa polisi kwụsị gị isi ọrụ ya awụsa ijebe onye yoruba kwụsị gị isi ọrụ ya yoruba ijebe mana onye igbo kwụsị gị n'elu ụwa isi ọrụ ndị igbo ịtọrọ ife ọ ga-eme gị n'anya gị ga-afụzi ntị gị igbo fọnụ mụnụ n'anya igbo fọnụ mụnụ n'anya ịfụnanya maka afa laịsensị laịsensị na n'ala Igbo ka a na-agba ya agba ịlụzie n'ugwu awụsa ndị awụsa gbarịta bụ laịsensị o ewugharịri erigbu ebuo ife ego na-emezi ndị Igbo Igbo fụrụ ego n'anya na-enu ụwa wee lie nne ego ka were funanya efunanya maka mbelebe egbulu e. igbo fụnahụ unu n'anya ịfụnanya maka ịfụnanya maka ụfọdụ na-akpọrọ nwanne fa wee gbalụ mbibi n'obodo oyibo asụsụ asafieli ego ewere ego wee chibe echichi ọ ga-echi ọzọ pụrụ ịnye ego nke ụwa n'ime ọgwụ ejekwa ụgwọ ọlabụ nwanne ya nwanne ya na-ata abụ ime ego na-emezi anyị ndị Igbo ghara na-ede oke ọchịchọ bụzi anyị nwere igbe dị ka nwanne obi nwanne amaga ndị Igbo kasị eme nwanne na-edo ụwa ya ka ịfụnanya gbaka ịfụnanya dị ụzọ ọ emegbu bịa ya na ndị Igbo na ndị nwere ebe Igbo nwere ebe niile nwere agbụgbalị na na na na mmadụ ga-eji agba n'obodo mmadụ bụ saim Chineke nke na mba nọ na ihe mmekọ afọ nọdụ ijide prọfesọ ebisi akọ na lulio Chief Innocent Chukwuma igwe chasị ezudogụ tali Rolls Royce orenji drugs na ọkpa nnekwu mmadụ kabụbụli gbawejezie n'ala udike n'ọga m Chief Emeka nwoke mkpọ nwata na ya eze kenara m ọkpọle ọkpọle ọkpọle ọkpọle ya nki adresị ndị ọba niile mana edela m national antem ndị ụkọ niile zenụ ego na-efe efe n'elu ụwa onye ọcha kedu maka aka amalụ na-ekwu n'ọbịa niile jowi jowi jowi zaza m ike nke ego asọ na ndị achịna ịchakake adịghị adị adịghị adị adịdọ kenara m nwa nke ibi ya bụ isi e, miseri agio ife n'ala ife ọkpọkpọrọtịwabalụ mmiri na-ezoro ala igwe edo akụkọ na-awụ ide mmiri akụwe obere nwa na pere iyi ewuchife ebuka ọnụ mkpọ eze ndị igbo na benesi họ nke n'elu maikon ọkọ onye ebunye ya na dedo ebe ebi nwankwọ na ọkịda ọba atụrụ na-adị mma sakochukwu wee akụnye nwata egwu na akụrụ odogwu dị chukwu ma obi ahụ ego ike ndị ụkọ eseja watu n'ọkịda na disko chifu chinedu okoye eze Jason achivekpo gidi agụdị ndụ nwandụ Isi instigatọ na PH ọkwala ọzọ n'ịkpa dọkta Blomani rekọd Bubisi George n'elu nwoke nwana nnobio prezident jeneral ọkị Lucia oji ngazi eri ụmụahịa oligosanọ ebe sọmbapụ King of boys Enakubidi na mbọ Chifike onye egwu na na ọnwa n'isochi Enachi Filosof ike bụ ọnụ Bishop Nọzọ Okporo Aka ndofe ego Obiafọ dike n'Ọkịja Ifele ego na Switzerland Ọnwa na ọhọ zara Tọgbu Mayor na Malaysia onye ije na-akọ ọkpọke na-esebe onyiro agba nna na-agba agụ na-ebu egwu ego na-achakwa akalịsị akalịsị akalịsị akalịsị odogwu anyị gbagwo na ndị igbo aka nwere ebe igbo nwere ya nwa igbo bụ enyi ya ọgọ ndị klọb f five club g one club exclusive royal eminent club Diamond fitness Club isi obi ndị Igbo Foundation Club Great my Friends Club Amuwo Odofin General Fitness Club pinagol International Friends Club Royal Men of Class Koboko Family ndị Igbo nwere ebe respect chaka